nze agbọpụta nze na chukwu ji ekwu nwa bara ebe ịlachi na mbacha e ihe anyị nwere na anyị nwere ejuna by the grace by dis time next year we have more than 30,000 kilo of ejuna our target na anyị nwere nchi by the grace of God by dis time next year يجونج يجينا دينجا نتفهم then uh, Then uh, is one of our main business by mm, more four months I can them every month He get here you get season to season then I'm the old lady by six months today I get I get work. no yes when they work off the new farm e levantar com a ia com ia. Ela ndị ijuwa ndị ugbo ebe ndị ebe ndị a na-awachi ọrụ ugbo i anyị nọ. But anyị kọva Ndị a We have our price. We make sure ọ onye ọbụla onye ọbụla bụ onye duru nke ọfịa mma maka ndị nsọ a ga-asịrọ na ego na ọ tara ibe ndị nsọ na ya atụle nke ego ga-egote I believe we we we start well and uh, we have way to go. Yeah, the better is Israel model. You know, Israel model. I I believe by ten, when Israel is heading at something. under two or three months, they will defer. If I take almost 20 percent, if I do a bill, I settled with 10, but now we have extra 30. No, no one's uh, i around. Uh, almost 50%, uh, I, I, I go by 50%. we have all kinds of vegetables. I need to buy iguro because I need test all the vegetables. I want to get, them off now. Come and get me off We put ourselves, make sure we give it from our farm and give them good price and good quality. Kedu ka isi eme maka na anyị ndị a a na-azụ ihe na-ada kedu ka isi eme wee gbaa mbọ ịfụ na everywhere That is the main job. maka na mgbe ọbụla ị na-enwere fam na eri stọpụ development na efu na ọbachọs ka ọ ga-enwe ndị na-ekwu ajọ then we try to keep our farm hmm. then by the grace of god irrigation anglican farm e dey closer to the water because I nwere many land anyị reject ma ndị agbụrụ fence because we want to get the best site by the grace of God this side na All ọ clothes to the water then everything nke kwesịrị make imefe will be picture of them into the water anyị nwere nke anyị ga-eyuzu use because the water no matter na fam na-esi isi mana dị because ọ bụla gbadọ nọ because mmiri ụkọ ọmanụ ọ if emekwa ife na ife na ife or esi na fam apụta ọnwụrụ get waste ma dịochi na nwere anyị ga ka ọ dị dịstọp na ndị mmadụ ịna-eke ibu trump okiri ebe anyị nwere ọpọtụniti nwee mmiri anyị close to the water ya the whole thing imezi ego nwere ọnụ dịka efere na na ahụ all the whole water is going back to the water I believe our, our plan for the east will cover it up. kedu na nchịkọta n'ikpeazụ ka ebe ị na-afụ do the farm in less 10 years. <sighs> anyway, after that, I can get the like, therefore, not the truth. Uh, in less 10 years, the farm, because it, it, this do the farm, I'm a period, I'm a period, na November. And how many months to the, we are three months, but we are doing well. Because also, like, we feel that, we, we, we feel our freedom that our name I maintain in December. All the old Dunu market, that's what name when I oh, do this concept, we cover it up with our our vehicle. And everybody in area, people are not idea. If sometimes when I will have a problem, maka ndị mgbere aga like ka gụ ma bụrụ efama ịga na-abịa ka na-eto dị mfe bụ But if we create awareness let people know that find out and do the course record. You can locate us and with our flyer. We have chair our flyer and the uh, paper coming. Because our plan is that people will be coming to our farm, not us going to the market. Uh, you know, because some people what are Indian farm, they have the theory go transport and motor factory feature. I believe in the money that they have. So I believe in the next three years, uh, we will capture our, all our market.

na ọ dị very cheap nke m na-eje ma ndị ochie farm settlement nke a bụgola ife batara na be anyị ụlọ so ife ga-abala anyị karịchaa